ịhụnawa ego ọbụla ha na-enye nne agụrụ na-egbu ya maka na nke m bụ nke m nke anyị bụ nke anyị ọnọ nke m ka nke anyị ntị adịkwa onye ọbụla ọ na-abụ ikele o buru ụzọ lee gị anya n'ụkwụ o nwekwara ike n'ihe abụ mbụ ọ na-ahụ gị nwanne zere ụdị mmadụ a ma nwoke ha ma nwaanyị ha anya ahụ ọ kụrụ gị n'ụkwụ ozugbo o were n'anya mara ego ole iyi ahụ ọ bụ ụdị ndị a bụ ndị na-achọ unyogo ihe ha chọrọ ịma bụ ka ha mara ma a ga-akwanyere gị ugwu ma ọ bụ na ha agaghị akwanyere gị ugwu ọ bụrụ na ha ahụ na-agakwanyere gị ugwu ha mana ugwu ego na ha ga-akwanyere gị o wee bụrụ na ihe ị na-ahụ adabaghị o wepụ ihe ha ji okwu gị eme ha ama aṅa gị ntị n'olu ha na-akọ akụkọ ị na-ege ha ntị o ruo mgbe ị ga-akọ nke gị ha chọọ akụkọ ọzọ tụọ ya n'elu okwu ahụ ị chọziri ikwu atọ gị n'ọnụ ọ bụrụ na ihe ụdị mmadụ a na ọgba sepụ aka ka ikwe ya n'aka osepụ anya iwerezi ihere mee ka ị na-egbu ijiji ịhụ ya n'ụzọ fere ya aka osepụ anya iwerezi ihere ka ọkọ n'isi maka anya ndị mmadụ ọ bụ ụdị mmadụ a ka tio hụrụ nga ọ nọ n'elu ọkada wee fere ya aka ka onye ma mmadụ nwata nwa agbọghọ anya na ya gụrụ akwụkwọ nwa e ewere anya lee tio wee hụ na ọ dataghị ihe ọ kwụpụrụ ya anya aka tio ka nọ n'elu otu keke na-agbafe agbafe eche n'anya maka a na-efere aka ọ gbakpọọ tie were anya ihere banye keke nwee ebe ọ na-akwadoghị akwado gakata cheta onwe ya o mezie ka ọ bụ ebe ahụ ka ọ na-arịtu ọkwa ụgwọ nke ọ gbara agba were eziokwu na-alachighị ebe o si tie ala na-eche ihe nye na ụwa ga-eje na mkparị akarịala na ọ bụ ego ọ na-akpatabe na ọrụ ọ na-enwetabe mere ụmụ mmadụ ji eji ya egwu egwu maka dịka ibe na-agụ akwa o wee otu ụbọchị tie were baa play store ebe ọ na-achọ ps game ọ ga-agba o wee hụ aplikeshọn a na-akpọ ọtọriti sọb o wee daunloduo ya o wee hụrụ onwere ike iji aapụ agbara ezigbo ego ọ hụkwala oge eji apụ a wee gote data n'ebe ọ dị ọnụ ala otu ọnwa gbuo na ka atụrụ aka o wee pụọ na-eresi ndị cyber cafe na ndị pos data n'ebe ọ dị ọnụ ala e si etu amarazi etu ya mara ekwentị ya anaghị ezuzi ike onye akpọpụ onye akpọ tie emechaa chọpụta na ọ na-agwa ndị mmadụ maka apụ a na ọ ga-ejikwa ya yọrọ ikwa ego tie kọwara ndị ezinụlọ ya kọwara ndị enyi ya onye bịa ya nso kọwara ya onye nke malitere ya bụ ahịa ego ọ bụla o tinyere na ya tie onwe 1% o onwe na-abụ every 21st of every month ndị nwe apụ ahụ na tio na-agbasi mbọ ike ha na-amachi ya akpa si ya jisie ike n'ọlụ ọma ya oge ụfọdụ 50k 20k 30k otu etu o si gbasi mbọ ike tie wee si otu a nwee ọrụ mkparịala. otu ụbọchị ka tie n'ebe ebe ọ na-ere ahịa ekwentị ya kụọ ọ bụrụ nwata akwụkwọ ya ahụ nke ahụ o ji maka ya banye keke mberede ọ ya ichefunyere m maka ọhụrụ na tia nọ nọ na mma mana tio mana na o nwere ihe kalụ na-achọ n'obi m ji gee m ntị nkịta sị na kama ọ ga-anọ nkịtị kama ọ racha m otu ya ịnọ nkịtị ga-ala ọ bụ ya na-ebute ohi ọ bụ ya na-ebute ịgba àmà ọ bụ ya na-ebute ime ọtụtụ ihe ọjọọ dị iche iche kama ị ga na-agba ps na-egbu batrị gị gaa download Authority sọp taa malite yọma ego ka tio onye nwere ọrụ nwere ike iji ya mere said hustle onye na-enweghị ọrụ nwere ike iji ya mere ọrụ metụ aka na link nọ na ka o bugara ebe ahụ ka ị ya ma ị gaa na webụsaịtị ha www.authoritysub.com housewife nwere ike iji ya lezie ụmụ ya anya ọ bụghị nke ọbụla di m nye m ijiri ọ na-atụtụkọ maka a na-esi n'ala wee rime elu akụbụkwa bụkwa ntụtụ nwa ewu ọha na-enye nne ya gụọ na-egbu ya nke m bụ nke m nke anyị bụ nke anyị mana chetanụ nke m ka nke anyị ntị adịkwa ya gazie